Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ndị ọdịnala ekene m ụnụ ndị ọdịnala nwanne ụnụ nwoke ekene ụnụ asị m udo dịkwara ụnụ n'ụbọchị taa anyị nwawo ndị ọdịnala anyị bụ ndị kwere n'ihe otu kwuru ndị ndozi ọdịnala maka anyị bịara ndozi anyị bụ ndị ndozi ọdịnala anyị bịara idozi edozi na ya abịaghị iri eri anyị si ka udo dịrị unu n'ụbọchị taa anyị na-afụ ihe na-eme n'ala Igbo mana mara na amara na enwere ebe anyị si eme nke anyị anyị anaghị eme anyị na-ebugodo ụzọ ka agwọ ọrịa maka arụ adịrị anyị sie ọrịa ewee kwuba eziokwu ma nwa ngwọrọ ga-adị ndụ ma ọ anwụ anwụ ihe anyị bịara bụ imezi ụbụrụ isi nna nna anyị hasie ụbụrụ ọ kwara uru ka a na-ekwu kedu ihe mekọtara ụbụrụ na uru maka ọ na ụbụrụ adịrọ mma nwanne enwe ihe ga-adị mma n'ime ya ọya ka anyị ji eti mkpu a na agba ndị Igbo maka na e nwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ ebe ahụ mmiri si baa n'opi ụgbọgụrụ ọya ka anyị na-emetụ aka maka na ọya kacha mkpa ihe niile m na-enwe ihe m na-edegasịrị ụnụ na-agwagasị ụnụ mana most of you magonu ndị ata emebigoro isi emebi ha anaghị eme ya echi ị gaghị anụzi destin again mebi ma anọghọzighị ụnụ agaghị afụzi ha nna gwa olesi ma ga-ejezikwe na-achọ ya achọ ebe ọ dị na enwere ebe mfụrụ ya sọnwụ e ya enwere ebe mfụrụ ya sọnwụ ya ihe niile ahụ ịma na ọ bụrụ igbo ka ọ bụ eyes has not meaning in igbo eyes enwero meaning n'english bịa fọzikwa na igbo eyes enwero meaning n'english talk less of in igbo ka ihe bụ eye n'english ka ọ sị na anya bụ eye anya is not eye anya bụ attraction anya nekwe anya expulsion and attraction nna gị ma ihe karịa nwa bekee mụ na agaghị ekwe ị ga-agwa mmadụ sọntị na ọsị gị what is the angel edere m eke na ori na afọ na nkwọ ka a ga-esi eji wee mee sayensị ntụrọ mara ka ọ mara ime ihe ọ gwara m i know it very well is angel <laughs> kedu ihe njere nwere ime ihe a na-eke eke ụmụnne m biko ka m na agwụgwa iwepụ anya na eh, onwe ihe dị ka eh, ọ na-eme m attract na nwa nke amaka ewepụ anya no hate no love ewepụ anya enwere ihe ị na-afụ dawụdaizi enwere egbugbu gaghị egbu mmadụ iwepụ anya everything goes away that means mmụọ gị anya mmụọ gị ji afụ ụzọ bụ ihe a the anya is the evil the eye of the evil because onye nwe na-ebute echiche ọjọọ n'ime mmadụ anya ihe a niile inwe ntị a bụ ntị mmụọ ji anụ ihe arụ a bụ envelopu ka ọ bụ envelope you that's why they ana control gị very well enwere ebe m na-eje ngasịa I will onye ọbụla emeghara manipulate ya ka o believe na visible reality that is illusion onye ahụ ọwụ ọwụ ka ha na-akpa slave because mụnwa na onwe mbụ mmụọ i will make a plan to control you maka mma na iwe ofeke na-afụ ihe anyị na-afụ ihe ị na-afụ na iro is ọ bụrụ eziokwu all envelopu man created them because they are smart enough to because of eyes attraction so the ga na-akpọ side attraction nwa bekee ha makwa they gave you the fake language to distract you ndị occultic one because the magician know very well ihe m na-agụ na ewa mystery knowledge ọkwa nke a ka eji eme ndị elite ji agụ akwụkwọ mana ịmakọrọ ndebe anyị deme ha agaghị eyi uzu ya ndebe anyị ịmakọrọ iji agwa ha does it tell them what will benefit them eke orie afọ nkwọ every sayensị ọbụla chọrọ ma plan ọdịnala Igbo ị na-ebe akwa ị na-ebe akwa na a na-eme gị ihe nwanne unu niile gbacha akabadị mbụ mpere mpe most of you gba akabadị mbụ mpere mpe most of you nwere gas eji esi nri ịbịa bịa na-agwa m na ha emegbuo gị kwudatị mbịa na akụm agaghị m gaka n'anya ịmara ihe bụ eke orie afọ nkwọ onweghị onye ga-emerinwu gị n'agha n'ụwa ịmara ihe bụ eke orie afọ nkwọ o nwere ihe ị gaghị arụnwu n'ụwa ọma ya angel that means ịmara ya ụmụ ibe ka anyị kenegodo eke kene orie kene afọ kene nkwọ kene ndị ọkpụ na ndị egede kene ndị nna nna anyị ha ndị agha wo ejesi agwụ ndị agha si na anyị nwa na onwe anyị agaghị ada mba ndị agha nyere anyị eke nye anyị orie nye anyị afọ nye anyị nkwọ were ebe anyị afa were eme ahịa obodo anyị ka ọ ghara ifu efu ịmara afụgo ihe mere nna gị ji wee were eme ahịa maka na ọ ma na ọ dee na akwụkwọ nwere ike akwụkwọ efuo o were eme ahịa ka ha ahịa ghara ivụọ koodu o koodu rie koodu o the mind into ọjị koodu o the judgment and justice into ọfọ koodu o the knowledge of self into mmụọ si na mmụọ gị gwara gị you see kedu onye bụ mmụọ gị na-agwa gị <laughs> onye ka a na-agwa na ụmụnne m tete n'ụra unu je chekie nwa bekee enwe ihe a na-akpọ St Peter if go and google symbol of Peter ị ga-afụ na cross akpọdoro isi naanị were key mee ya cross eh, x x gịnị nwa bekee si na cross wụ sign of rising abi nwa bekee si na cross wụ sign of rising kedu ihe o ji kpọrọ isi naanị kedu ihe key na-eme n'ebe ahụ ka ihe key wụ gịnị to lock kedu ihe pope ọkwa pope representri Peter kedu ihe pope wụ the church you see koodu breki ebreki ndị koodu ebe amụrụ na amụghọ krọsụ ndị ụka si na ebe esi eje n'igwe krọsụ sign of cross bụ ebe esi eje n'igwe kwa mana symbol of Peter krọs kpodoro isi naanị kii bụ ihe a ji akpochi akpọchi ewere kii na-abụ debe kii na-abụ were krọs kpodo isi naanị popu bụ the father of church nyanwa representri Peter then what is the of church ịmarazi ihe simbụl aminri ịmara ihe chọọchị na-arụ western gọọmenti western kọntrị ihe e, ebe a faụndụrụ ya bụ na chọọchị ọ chọọchị bata ụlọ amụghọ that 12 apostles nwee ihe ọ pụtara 12 apostles nwee ihe ọ pụtara until you know all those things o nwere nke a ga-ekwu nwee nke agaghị ekwu ịmata all those things niile a ị mara ihe mere ka ha si eme nke ha na-eme ọ sị ụnụ na Jizọs ọkwa jizọs bụ ka a na-akpọ ya nsogbu adịrọ ọ chọọchị bụ gọọmenti ahụ ịfụrụ da gọọmenti ahụ ị na-anụ gọọmenti ọ ya reprezentịrị chọọchị ọ chọọchị riprezentịrị ya nothing more nothing s. gọọmenti ọkwa ha nwee ministers ministers abi kedu ihe bụ the apostles kedu ihe bụ aka ọrụ ndị apostles gịnị bụ aka ọrụ ndị apostles then gwa m ihe bụ ministers Prezidenti enwe ihe ọ na-arụ mana ministers ya na-arụ ya bụ jizọs enwe ihe ọ na-arụ mana ministers of jizọs na-arụ ọrụ abi so ụlọ afụ gị ọ dị common to the code mana ị ga-aghọta ya ọwụ the bible the bible onye maka eji agọvanọ gị <laughs> because echenugo the mind with peter echenugo the mind with peter the mind echenugo with peter gọọmenti a na-agwụsị gị ịba with ministers minister of agriculture minister of finance minister of nka minister of nka ndị ahụ the apostles of Christ minister of justice okwa Peter bụ onye na-akụ azụ ọkwa si azụ yes na chọọchị na-akọ na azụ nụ getting soul for the government that is simple truth Peter kwa onye nkọmazụ ka ọ na-akọ asụ na-eji two uh, fitches wee fidie ndị mmadụ two fitches ọ bụ ihe a bụ democrat and republican ọ bụ ya democrat and republican ọ bụ ya bụ two fitches gịnị bụ basket basket ọ bụrụ nwa basket ọ bụrụ nwa nwe ọgwụ nwa basket gịnị basket ngịga ọ bụrụ nwa basket ọgwụhụ net eji egbu azụ a na-agwa na ebe ihe na-eme unu si ndị be anya jos nsogbu adịrọ ọdịnala ihe anyị bịara bụ idozi ịgbape ụbụrụ mbọsị ọbụla i bidoro chebe outside from inside to outside from that moment ị mara ihe and the foundation of ọdịnala ebe eleriewo destin na-agwa gị na because I ihe o mean bụ illusion vision visual television bụ visualization ka a na-akpọ ya that means anya gị will visualization ọ bụrụ ọrịa. the real of mmadụ nọ n'ime gị then ihe ị na-ejizi anya afọ outside universe that's why nna nna gị ji wee sị ntu ntu abụrụ nail because ọwụna na ntu nail ị gaghị akpọ mbụ okwu nail finger nail ọwụ na ntu nail ị gaghị akpọ mbụ okwu finger nail nna gị sị gị ntu tu ntu tu ọkwawụ ntutu isi abi ọkwawụ ntutu gịnị bụ gịnị bụ ụtụ gịnị bụ ụtụ ụtụ gbara ụtụ gbara ihe gịnị bụ ụtụ ọ na ị mara ihe bụ ụtụ then ị mara ihe bụ ntutu ihe ọ na-agwa gị na the outside ị na-afụ bụ the illusion na the real world bụ inside nọ ebe ahụ ka ọ na-esi apụta ntutu isi that means ebe ị fụrụ na bụ outside world but really ọ bụ inside the outside world bụ inside you ebe ahụ ị na-eche echiche until then until ị ghọta ihe a m na-ekwu until then ị nweghị ike ịbụ mmadụ because mmadụ ga-anọrọ ya you a slave because they were a slave to visualization and material emegogo in slave to visualization na-abụrụ eziokwu and the visualization is an illusion ọ eziokwu that's why you die because you must this illusion must die is not real so ịhụ na inside ihe ọbụla mmụọ gị na-echeta if you want to use it use it then mmụọ gị cheta something gị wee conquer people to conquer their mind and confuse them you begin to manipulate them practice them produce them every material dị and gị nwa in control of those materials and ewepụ eke wepụ orie wepụ afọ wepụ nkwọ nothing exist so nna nna gị koduru ya and n'ala igbo ihe niile na m gwara gị n'ala igbo ọ dị ya you don't need to go to lagos to see them you don't need to go anywhere ala igbo have everything ala igbo nwere ihe niile a na-agwa gị just to be great but ihe mere bụ na anyị dị distracted enwere akpọ we have been nna nna ya kpụbara ụzọ mgbe mgbe enu narị na-adịbeghị mgbe enu narị na onwe mgbe anyị pere mpa na-eforo anyị ifo na mgbe enu narị na-adịrọ mgbe enwebeghị enu narị ka nna nna ya kpụbara ụzọ onye na-akpụ ụzọ enwe ihe ọ gaghị arụ nwe olesi ma ọ na ọmarị ya onye na-akpụ ụzọ can build anything in this life olesi ma ọ na o nwere information ịgwa ya ịkọwara ya ọmara because ụzụ bụ the first first technology e the first technology emere n'ụwa bụ ịkpụ ụzụ and ndị nna nna anyị ha mere ya ka ekesi apụta na 24 century nwa bekee anyị lesịrị information na abịazi na elesi anyị elesi you don't need to go to nwa bekee nwanne all practice makes improvement practice makes improvement but ụnụ agara ekwe agụ unu nke bụ eziokwu na akọrọ nọnsens jewa ego ndị igbo tụtago n'ụwa nsa ji wee tụwa ụtụ o ruo n'ime ana igbo japan but no focus no ideology nothing ịgwa ha eziokwu agwa na-akọghịrị nowhere on earth ndị tụgoro ụdị ego ndị igbo tụrụ n'ụwa ndị igbo na-atụ ego na mitin every mitin bụla ndị igbo na-atụ na deja na-atụ ego dị kedu ihe eji ego eme i don't know mitin bụla ndị Igbo na-eme n'ụwa ịbịa ịbata mitin asị gị weta 5 euro mana dis common thing dis simple thing kedu ihe ihe onwe ihe anyị nwere all this organization onwe dị nke nwere ordinary ka ha na-akpa ordinary red cross nkịtị ha enwere ọdọ have nothing sayensị anaghị esi n'elu ada a na-eme ya practice sayensị bụ culture ike na-eme practice onye ka nna ịfụ ndị a na-akpụ ụzụ ọ bụ generation ka ọ bụ jee miti onye ọbụla na-akpụ ụzụ ọ generation ka ọ bụ all from to father ọ ya bụ sayensị sayensị is a continuity is a culture is a sayensị bụ a culture ọhịa ya na-ekwu maka ya so ya our ancestors way let us master this thing again wepụ this spirituality and this bunkum religion all that mebiri anyị isi mebi anyị anyị ka anyị remasterkwa this eh, sayensị again ịghọtago everything bụrụ practical everything practice everything practice mgbe eh, mpere mpe every street n'Igbo land nwere factory go eh, as your father jee nna gị jee jụọ nna gị every street na Igbo nwere factory ọ bụrụ na ha ama ihe ha na-eme no because no practice makes improvement ọrụbịa rụbịa rụbịa nwa ya pụta nwa ya follow up perfect editing as life goes on life changes life grows ọ na-enweta more information na na nke aha nna ya ji that is some ya common all foundation anyị chọrọ ilere our pipo lay a foundation of science and technology nna nna anyị ha bụ ihe ha na-eme not to spirituality not religion ihe ahụ nonsense from the west spirituality wia english ọwụ igbo gịnị bụ english ya ọwụ igbo i i i is nothing onweghị your eye is meaningless anya is expulsion and attraction ọ ihe anya pụtara so kwe ka nna nna gị nna nna gị na-enye ihe afa based on scientific proof so that ka ọ bara gị uru if you know the meaning use them to create because ahịa afa ahụ enyere ya all scientific name so that ka ọ dịrị gị easy to use them practically use them practically eke isi ọkụ fire ọ na-eke eke ọkụ can divide if you go and take sand now gbanye na 3000 degree ọghọ liquid iji produce glass so sun fire fire na ede fire bụ na enwe na eke anything iwere mmadụ tinye na fire now 3000 degree ọghọ liquid so ọ bụ the fire ahụ hitiri the air ya hitiri air change the condition of the air ya mmiri apụtaba ndị nwa bekee putri in practice akpọ ya air condition ọkwọ na anyụ mmiri ifugo e, air condition anaghị anyụ mmiri before no air condition na anyụ mmiri because why the electricity which the fire hit the air simple as abcd ihe ọbụla ị kpara aka hit ya with fire o change condition ozugbo ozugbo anything ọbụla atọl i were na tinye na fire o change condition ya ozugbo that is eke eke ndị be ji ya eke ndị anyị ndị afọ arụsị afọ arụsị pastọ tụrụ nche ya mana ebe ahụ ka okike dị ị nwere ike ike nwee netin ma bụrụ eke ị nwere ike nwe nitin na-abụrụ orie but orie ị ga-eji efrizie ya ị ga-eji orie blọkụọ ya bikos wichat orie ị gaghị blọk nwe ya you must block it with orie where is the matter matter from afọ ka ị nweta the matter eke hitie e e anyụọ mmiri <laughs> mmiri anyụọ ana ha niile mekọọ ọnụ ọrụzie oji ojikọ ya wụ mmadụ ya o mata ya o minara all these things o mata nonsense from the same place use air to to to um, divide them use air to divide to use fire to divide them use fire to divide them ime orugharịa ya ịchọzikwa iwere aka gị aka iwewuru chineke creategharịa ya use those material something create them to material means ị ga-eji eruo ihe ọbụla ị chọrọ n'ụwa ihe ọbụla ị chọrọ ị can build ndị nkịtị na-akụgheri ihe ọdịnala bịara bụ sayensị and teknọlọji nwanne hapụ ndị a na-achụ àjà ndị na-aka nzu ndị na-ata ọjị they will come and follow us ya religion that is nothing but religion nothing more nothing else religion makes religion enweghị ọ ga-emere gị religion not do you anything good not today not tomorrow because nna nna anyị ha emeghe religion because ndị be anyị anaghị ndị Igbo anaghị anụ Igbo kewuru ndị Igbo ha anaghị anụ Igbo ya na-anụ bụ Igbo British 1900 igbo nke a na-atụpọsị kpọmkpọm everywhere nna nna anyị ha na-use symbols this kpọmkpọm enweghị ihe omini it has no meaning ị ga-aga na gogoro gogoro sayensị ka ịwụ e sayensị ọ sị gị sayensị sayensị bụ gịnị gịnị sayensị means what igbo ọdọ igbo igbo na sayensị ọsịọ sayensị gịnị wụ sayensị na igbo ọsịọ sayensị google google it google sayensị na igbo na google google very soon ọdịnala wikipedia na-apụta ka ụnụ mara ihe bụ igbo agwụ na ihe bụ igbo 98% ndị igbo anaghị anụ igbo ha amaghị ihe bụ igbo mmadụ one n'ime ụnụ mana anya abụrụ i mmadụ one ndị igbo mana anya abụrụ i has nothing to do with i mmadụ one ịjụ onye igbo sị gị anya i chigozie abụrụ blesin ọ bụrụ god's blessing nothing no gozie abụrụ blesin. ozi wu meseji ozi wu meseji how come ozi become blesin ndị ụka ndị ụka how come ozi become blessing ndị ụka biko na ajụjụ ka m na-ajụ unu ka ihe mere ozi blessing ngozi kedu ihe mere ngozi blessing ị na-eje ụka ndị ụka agasa na unu isi tesasị unu anya ị maazị asụsụ nna gị everything bụ n'English everything n'English everything n'English English enwere meaning English bụ asị all language ndị asị ndị na-asị asị onye mere ndị ụka na-aka ụka a na-eyuzi English ndị pastọ ị na-anụ ya oh sheri ma mma mma mma mmebe god do this every you see ha na-asụ igbo enwenugo pentikọstal chọọchị ife ụnụ asụ igbo aka ụka ndị egelege a na-agwa ụnụ nke bụ eziokwu ọ bụrụ na ị mere ọdịnala ọ bụrụ by force e ebere anyị na-emere ụnụ mana ọsọsọ ya ka eji eje sọsọ e, nwekwe sọsọ ya very soon midia anyị ga-adị oke anyị ga-enwe standard midia ọ bụrụ nke igbo igbo nwere midia ị nwere standard media igbo nwere ihere anaghị eme ndị igbo cnn without cnn without media america you will not know who is america without cnn onwere ga ama onye bụ america without bbc onweghị ga ama onye bụ british without deutsche bella onweghị ga ama onye bụ german without french 24 onweghị ga ama onye french shame on you ndị igbo shame on you common media you don't have propagate your information and your idea ebe were nonsense nkarịarị agaghị na facebook na-akọgheri iwere ihe ihe apịrị apị ma ihe akwa na-ekwugheri iwere ihe apịrị apị iti na public media na-edisgrace mmadụ in this 24th century eh? ebe ụmụazị na-arụ plane na China eh? na-arụ moto iwere onye eh, apịrị apị nwa ya George si ọwụ religion ka tradition kedu ihe na-eme ndị Igbo ụmụazị na na Japan na-arụ meshin na-arụ moto na-arụ anyị ewere ihe apịrị apị nwa ya George our ancestors way our ancestors way ihe a bụ your ancestors way kedu ihe bụ eke what is eke den gịnị bụ orie den gịnị bụ afọ den gịnị bụ nkwọ den ebe ọ bụ na ihe anyị nwere ike ihe anyị nwere ike ịkụziri ụmụ anyị to develop to build plane to build e, e, e, everything to build motorcycle to build machine to build generator to generate electricity ọ bụ ịmawa ihe apịrị apịa akwa eburu ite ọ na eburu ite ọ na bujuo anwụrụ na-afụgharị na-ekwugheri oluzie mgbe a ga-abịa ndị na-agba egbe bịa agbagbusi onye ọbụla that is the seed ihe ahụ deceit ka ọ bụ why are you deceiving your brother ịgba eh, na datin enwe ihe ọ ga-eme ọkwa ihu gị na akpa ọkwa gbara gba ma odechi gbakpọ everybody agba gị na odechi gị gbatuo ya bụ deceive na ka ka m mesi anọkọta deceive ụmụnne m iwere datin ruo ndị agbaja gị isi odogo anya science and technology only 20 people scientist only 20 scientist ga-mechie all the whole places only 20 scientists the whole place are sink ya pia ghọọ mmiri sodo na ngomoro only 20 scientists everywhere ghọọ sodo na ngomoro in 5 minutes odo na ya na religion and spiritualist and all things so bonko only 20 scientists igboland arụ japan only 20 scientists igboland aghọọ japan in one day ghara na ihe aghaghị n'ime ọhịa nothing ọha niile pịa ma spiritualist o ma ụka o ma Islam e asị gịnị o n'ime ọfịa pitaka let us practice what we preach ka anyị e practice ihe anyị e na-ekwu let us practice nature let us observe nature nature create we create with nature ihe nature nọ ebe anyị na-eme ọ anyị nwawo mmụọ na ụmụ nonsense ya na-achọgharị chukwu ebe ọ na ebe ka ọ nọ ị gara afụ ya you never see it and you cannot see it ị gara afụ mmụọ because ọgwụgwụ a bụ mmụọ you can never see mmụọ you are the mmụọ ị gara afụ chukwu because you are the chukwu ị gara afụ jizọs because you are jizọs ị gara afụ ala because you are ala rapụ those nonsense face your life face your life na n'ebe anyị nọ eh, everyday na-ekwu ofu okwu ebe a common media nkịtị we cannot have media ordinary media to propagate this information to our brothers ụmụntakịrị anyị na-amụ amụ etinyere ha disin na katun emeghe na katun na eme na tv go to western world gwa m ha many television ndị west na echu eh, african movie ha many western country na echu african movie mgbe m bịara here sef ana m agụrụ ha indian music chere ha ama ihe ọgwụ because ana m awọchi indian film na na africa mgbu ebe a na-agụrụ ha na gin tụnita na ebe akwa sị na pantị ya sara mba nna ndị asị m gịnị ka nna kogeri nsị a eh, ịmara sunita hee unu nọkwa fabak o ọsị m gịnị wụ sunita nsị a indian film na ọsị m indian film na ebe ka ọ na-eme doma ya na nna nwanne na anyị ịba na ezigbo akụkọ na ịba nsi ọ na-ama nke a na-akpọ m tere ime n'ime anị ya tere ime n'ime anị ọsị m gịnị ka nna akụgheri dị ihe sịrị nwa bekee sị m gịnị ka nna ekwugheri nsị ịma ha tere ime n'ime anị ya ịma ha ama akụba ntoni. ịma ha ama akụba ntoni ọsị mba ha nsi na afrịka bara na akụkọ so anaghị awọchi ndị afim ebe a ọsị mba nsị adị m anakwa afrịka shọt nsị adị m anakwa afrịka nke nke anaghị awọchi ndị afim ebe a nwanne ndị igbo anyị n'idiri midia and ọ bụrụ igbo midia ka anyị chọrọ ihe a chọrọ ọdịnala midia maka ndị igbo abaa na akụkọ ndị igbo abaa na akụkọ ihe anyị chọrọ ndị ọdịnala ndị ụjọ anaghị atụ maka ndị igbo ụjọ na-atụ ndị igbo kawa ụjọ na-atụ ha ndị ọdịnala ka anyị chọrọ ndị igbo na-eme ọdịnala ịma na ọ dị iche enwere igbo nwee ndị igbo ọ dị nwere ndị juu nwee ndị igbo judaism ndị juu judaism enwere ndị juu nwee jewish judaism ọhụ ndị a bụ ndị juu ọha nweta state of Israel e nwere ndị Igbo nwee ndị ọdịnala Igbo ndị si na ha agaghị eso anything external na ha nwa bụ mmụọ na onwe ha ọwụ ndị ọdịnala kwe na ha bụ mmụọ ha bụ Chineke ha na-eke eke ọwụ na ịchọrọ chọrọ go I create for you ị chọrọ osobe anyị n'azụ enwere Jizọs nwee apostles nwee the followers so don't worry yourself either you go to apostles or you go to followers but anyị nwa mere agree that we chose to be the chineke don't worry yourself ọnwụ na chukwu na ị chọrọ ife chukwu nsogbu adịrọ we give you religion to worship don't worry yourself ọkwa jizọs ka ị chọrọ we give you gịnị ka ị chọrọ ị chọrọ chukwu we give you chukwu to worship ife ọ bụ na your problem to worship mgbe ị na anị mmụọ chukwu ya eji koboko chụchị agha ebe iru ebe a chukwu ejiri koboko chụpụta gị n'ụwa wee gwa gị ka e ka isi ịnọkọtara nnọọ otu a ntị kechaa gị nnọọ kesie gị nnọọ nọdụ n'ime gị iru ebe a na-achọ ebe ka ị na-achọ m eje ebe ka ị na-achọ m eje ebe ịmụrọ mụnwa bụ mmadụ ọ bụ anya iwepụ anya mmadụ goes away remove the eye life goes away ịmahazi onye ojii mara onye ọchị mara moto remove the eye life goes away so all the life bụ the illusion onye bụ anya mmụọ ji afụ ụzọ anya anwụ gịnị bụ anya expulsion and attraction that is hate love you got to so my people yeah thank you very much so ihe a na-ekwu maka ya bụ ihe anyị na what we offer is the best for every black man on this earth every black person this because black people are suffering because africa amara ihe ọnụ na-amara black people suffering everywhere because africans isi adịrọ mma only thing ga-eme ndị africa ọ dịrị mma to discover the science based on science ndị nwa bụ mmụọ you are the creator inside inside you the matter is around you everything material is all around you but have the information and the code nwa bekee coded everything for you nwa bekee code you and give you external life then give you usury life with eye eye is nothing eye abụrụ anything is anya anya anya is a expulsion and attraction that's why he say na nwa dey attractive don't you see how do you know that all attractive how do you know that's not attractive how do you hate somebody why because he's black how do you know that he's black kekisi gbana how do you know that the person is black how do you know that this person is white is it ọ or anya gị is not is it not your eye that girl amaka she's beautiful she's handsome she's ugly how do you know it's your eye so remove the eye illusion goes away that's why if you want to i can control everything if i want but Ndebe be anyị oge ekwe ndị anyị oge ekwe we can do anything I ga-arụnwu plan this is matter eke orie afọ we establish a factory and do them in five years we give you perfect aeroplane can you support us ị ga sponsor nwunye can you sponsor that in five years we give you airplane and it runs uh, everywhere igba Ndebe be anyị anaghị akọ geri na-ekwu geri na-eje ibere ezi iburu information inyewe inyewe everybody information because naghị anụ ihe ha dịbin ohia ọ dịstin agaghị na-ekwu enyi na-ekwugheri ekwugheri bịa ka anyị kpaa nkata na sikriti ekwu eziokwu mmadụ emepụta ihe enwe ihe nwa bekee na-eme iche nwa bekee is not doing anything special no what they did is establish a laboratory and begin to study as you study you create as you study you create everything is discovery there is no invention is discovery everything is discovery there is no invention because the life itself all the ever already is here and it will be here as long as all here you can produce them you can use them and produce transistor condenser all just to change the, the, the, the uh, voltage electricity voltage that's all need for na computer na tvs all transistor and, and, and, and the condenser to reduce and to add ke ihe na-eji side a enidiri m 5 megabats wash or something like that then I put condenser to reduce it ebe m chọrọ ka ọ adịa m adịa ọ everything iwepụ electricity everything goes away common sense is not common because we are looking for something else ọ na anyị anaghị achọ Jizọs anyị na-achọ Chukwu anyị anaghị achọ Chukwu anyị na-achọ ala anyị anaghị achọ ala o nwere ihe anyị ga na-achọ oh you are telling me there is no God hey hey who cares <laughs> who cares god created you and gave you that to, this was to, to slaughter since since 1700 they are slaughtering you and your god have not wake up since 1700 can slaughter gị since 1700 how many years will your god stay in idol and watch you perish how long can your god stay idle and watch you perish and after 2017 you are still calling chukwu Abiama, jesus christ allah and this after 2 300 500 years because you refuse to accept the truth that ọ bụ gị bụ chineke nobody can save you except you. every information dị n'aka gị every single information is in your hand you refuse nwa bekee created the un to conquer you and you go back to the same UN to ask nwa bekee to help you ngwa ọgụ niile nwa bekee rụrụ arụ ị ga-arụ nwunye atom <laughs> create sub atom there is atom take the atom and make sub atom every element nwere chemicals inside them every element from A to Z oroma you can change it to poison if you want because there is atom in orange you can change it to poison if man can kill that means sub atom in man is vibrating negatively the man turn to devil that is opposite of good so anything nwere that and everything nwere ye every matter has it what oyibo na-akpọ achọghị m ị na-akpọ afa ya ebe a maka akịsa dis boy ma ihe ọ na-akọ ha achọbazie mmadụ ihe ọ na-achọgharị n'uke uke ndị na oke a bifo nwa beghị ekwube okwu a na-akpọ anaghị m akpọ ya afa ife ọnwa na-ekwuwe okwu a na-eme ihe a na-eme a na-eme ihe a na-eme nna nna gị macha ọ na ha ejighị egbu mmadụ ha ji eme ihe ọzọ ihe dị ya mba ihe a niile eji awọchị gold out ihe eji awọchị a ji asa gold bụ eji asa dayamọnd eji asa ihe a ihe a ihe nwa bekee ji ewere rụbazie ngwa ọgụ ihe nna nna gị ji arụ gold ma diamond ọya ka nwa bekee ji arụ ngwa ọgụ taa nna gị ma bụ ya before but nna gị don care to go and take people's land and kill mana nwanne <laughs> o ruo unu na ọmụme onye agba n'ọsọ ị ga-emezi agha mana ị nwere infọmeshọn nna nna gị na ị na-eje ụka ị na-eje ụka ị nwere infọmeshọn nna nna gị ị anụ enu ị bụghị anụ ana ụka nwanụ ekweghị ego ojije ọgwụ nwanụ ha ọnụ gị enweghị nke imetemuru enu eru aka na eru aka e, mgbe ọbụla atọ n'ibe akwa mgbe ọbụla atọ n'ibe akwa everyday America bring Black Lives Matter South Africa the are Nigerians Asia they are killing black people Africa na onwe oya o peteke mpete everywhere everywhere isi because you cannot establish a place nobody can stop you onwere onye ga-akwụsị nwu gị you can create but you talk too much unu na-ekwu too much you talk nonsense ị nwere ike ifom nwe place Israel ọ dị agha ha many Israel erughị 300 mgbe a found a state of Israel 1908 they are not up to 300 people ha 300 people mgbe a found state of Israel they are not up to go and do your own research ị ga godi from one house ị ga-ebido from one house you must start from a place ndị Igbo bikon nwanne agaghị ekwu enitiri anaghị m ekwu enitiri ebe a ihe ahụ midia public media onye ọbụla na-anụ ihe ị na-akọ nwanne anyị anaghị eme otu aha anyị ahụhụ ndị iberibe anyị anaghị achọ fem anyị achọghọ fem ya anyị chọrọ bụ ihe ime ka ana igbo dị mma so ihe ọbụla anyị ga-eme ga-abara anyị uru anaghị ekwu ya ebe a ihe mere m akpọghị ya afa bụ na ọ nwere ka ọ dị ịkpọ ya afa ndị ndị ndị onye ọbụla ga-anụ ya ọ dịrọ mma ịghọtago so ihe a na-ekwu ụmụ ibe gba nwere ọdịnala anyị na-eme nke anyị na-eme ndị ndozi ọdịnala ọnwụ na ndị Igbo akwadoro ihe ọnwụ na destin mechaa fuo ekwugide otu ọ na-anụ okwu onye ọbụla jee ka anyị na-ahụ aje 5 years ka m nyere ụnụ ana Igbo agaghị adịzi 5 years ka m nyere ụnụ na marakwa na amara nwere nature abhors vacuum why because one one majority of ndị Igbo amụrụ ha outside Igbo land majority of ndị Igbo amụrụ ha outside Igbo land igbo wee protocol amara m ụlọ ma ihe culture culture wee protocol once you go out of that protocol you are not part of the culture anymore 98 percent of ndị igbo bụ ndị ụka do you think culture a protocol once you go out of the protocol ịbụrọzi onye ebe ahụ and the 98 percent of ndị igbo bụ ndị ụka ha emego pay you have been taken away indirectly because ị drọ smart enough ndị igbo ma ihe ndị igbo ma ihe ịdọrọ clever you believe in outside world e christianity m ihe o gosiri na you believe na external world because you believe in your eye the illusory eye ịjụ onye kristian ọ sị gị na nwa bekee bring sayensị ihe o gosiri bụ na nwa ha ọ eche uche anya ka o ji afụ ụzọ ọ sị gị ị na-ekwu maka ụka ị na-ekwu maka ụka what of sayensị ị ya ma mgbe nwa bekee bịara gold bụ gịnị ịkpụ ụzọ bụ gịnị bụ sayensị how do your father do palm wine ị mana palm wine dey hard to discover than um, um, um, ogogoro. ị mana ọ dị hard to is hard to discover ọ dị harder to discover palm wine than ogogoro ka ka mmadụ ga-esi ama na mmiri nọ n'ime datin ogwupuo ya ọ na-agbapụta ọ na-aṅụ ya ihe o tekiri higher knowledge to discover nke mmanụ nke mmanya nwere ike isi ṅụ mmanya because through heat na-eme mmadụ ịma na everything it onye oye can distill something out mana nke mmanya <laughs> nke mmanya adịrị izi mana nna nna gị discover ya mana ịkpọrọ ya common because for you all the common for you all the common because you don't know how to discover in 24th century enwere information everywhere anyị enweghị ike discover anything just gwa m one single thing ediscover n'afrịka ofu ihe ọfụ ediscover n'afrịka sị na ihe bụ ife ihe ọdịna adị anyị nwere excess of material olesi nwa nwa bekee si na Europe bịa afrịka sị gị na ediscover go ihe iwe mara thousands anything ọ bụla can change to anything any matter can change you can change at your order I nwere ike ichenji any matter something any material something you can change them to different thing but mba ndị isi ojii agara eme a na-eche mbọsị ndị nwa bekee si Europe Africa America bịa Africa as we have discover we have discover woe betide us nye na anyị midia nye na anyị midia world media world class media nye na world class media ọdịnala ka anyị chọrọ nothing more nothing else anyị ga-enye ụnụ sayensị anyị ga-asa nwa bekee ụmụ ha their children anyị ga-asa ha isi ha afụba ndị ojii ka mmadụ because kịta na-afụnụ ka ndị mmụọ kịta na-afụnụ ka ndị mmụọ nye na anyị world class media anyị ga-azụ ụmụazị ụnụ from childhood through comics and cartoon tru kọmis and katun anyị ga-azụ ụmụ atụrụ ha eto mara ihe sa ha isi tinye ezigbo ogwu n'ime mgbe ha pere mpe tru katun and movies anyị echenji hollywood movie ọdịnala movie to world class nwa bekee na-awọ ọchị ya ọ propaganda ka na-akpọ ya nye na anyị world class media anything ọ bụrụ na chọrọ anyị enye ụnụ but ka anyị listen ị ga-ege mba unu ji ego too much money ọ na-atụ kọntena o nwere na Lagos o nwere na Japan o nwere n'ugwu ugwu Hausa what is the need ebe ọ bụ na iritesi uwe na elele mkpụrụ obi gị efunarị gị onye isi has value mbọsị prezidenti chọọ oklozu akaụntụ gị na mbọsị ha chọọ sineti ediklia gị wanted by EFCC achọtụọ gị danụ nke aha gozewe bikọsi nwere atụmatụ anyị ji koo anyị ji ka ihe mana anyị agaghị egbu akụ ezigbo nsogbu na iro anyị na midia wọ midia ka anyị nọ kịta ọgụ midia ka a na-anụ anụsị ọgụ midia agabazi ije okwu. mana ihe nchọrọ bụ ndị igbo ndị igbo ndị onye ike ụka gwugoro ndị ahụ ike ụka gwụrụ agwụ nye na anyị wọld class media ma telivishọn ma redio nwanne don't worry yourself anyị nwere ndị ga-ese a perfect comic tattoo cartoon from childhood because anyị ma ihe ume pụtara anyị ma ihe agwụ pụtara anyị ma ihe osu pụtara anyị ma ihe eze anị pụtara anyị ma ama ihe amadụ ọha pụtara anyị ma ihe anyanwụ pụtara ihe a niile unu na-ata ọjị ekwugheri nonsense anyị ma ihe ọ pụtara onwe ihe ọ nwere eme wit those non spirituality nonsense this has nothing with spirituality bekee prayer religion bonkom ihe a bụ nke maka a na-ekwu maka everything was about attaining the higher self to grow your soul to a higher self nna gị kwaka ya not religion not spirituality na ndị a bụrụzie nonsense bịa ijezie n'ezigbote leki a very beautiful lake anyị ga-eme anyị rụsịa ọ bụrụ tourist attraction ije ebe ahụ e were nwa bebi nonsense wujuo ya si a na-achụ aja ị na-achụ aja igwere hai mgbe ị pere mpe you know nothing about this thing you just dozie all of a sudden what you created with your perception your own perception you created them as God and make them God and worship them ị nwere mental disorder you worship what you created with your own perception you mold them with osisi and give them meaning and begin to gboro ha gboro hewu. ha ewu you see and onye ọ bụla gwa m na nna nna anyị ha mere ihe egwu imi aka n'anya because I can print oh, eh, na mkpọbụrụ ihe ha mere stupidity ọ bụ iberibe e nwere sọm ndị ọrụ ndị ọrụ anụ na atọ ọjị yes jara sọm ndị ọrụ anụ na atọ ọjị mgbe aha na-eme iberibe kịta akpa mgbe ndị ọrụ anụ kwa na-atakwa ọjị kịta akpa nna ngwa ha eziokwu they still refuse to listen they still refuse to listen orukwa echi ha sị na nna nna anyị fere arụsị eh. they are the same people doing nonsense today these people na-emekwa nonsense today nna agwakwa ha again kwa si ha nna this is what ihe abụ ihe nna nna anyị ha mere e enwere few people mee misled mee mistake na-aka ndụ na-ebute chi na-eme nka but they are minor people because they are illiterate amaghị ha na-akụ kịta na-akụwara ha na-ebunye ha ahịa si ha na-ekwe ihe ị ga-eme ime ọ bara gị uru na-ekwe ihe ị ga-eme ime ị nwere ịnọ na your land come and take information and become somebody ka ịdị great so that the world will respect you anyị ekwutie n'okwu God must respect me world must respect me I am black and proud no ka ihe na-emepụta asị mba na ọ bụ ịka nzu naanị ịnaanị karịa mma na ọ bụ ụmụnne pụta eloro ha chi nara ha thousand naira ndị na-agba ọkara ndị na-anya keke nọ nke a karịa mma ị ga-emegide ihe awụrụ mmadụ ị ga-emegide destin wụrụ mmadụ mba ka arụọ kọmpanị ka arụọ kọmpanị ọ baa mmadụ 500 arụọ kọmpanị everywhere ba mmadụ 500 arụọ ụlọ ọgwụ e, onye ahụ na-aya agwọ ya agbapuo mmiri mmiri mmadụ na-aṅụ ezigbo mmiri ọ prevent diseases and sickness ọlọbụ ihe adịrọ mma ka ihe dịzi mma ọ bụrụ na dịsị na adịrọ mma ke nke dịzi mma ịgwa ha na ndị igbo eziokwu ọmakpụ n'okpuru bed consent jewara ọ bụ ya my ancestors were ihe abụrụ my own ọ bụrụ na ancestor ọ bụrụ my own ọ bụrụ na your own ancestors ọ ọ bụrụ my own ọ bụrụ our own ọ izi own ancestors way not my own ihe m na ebe a to protect your ancestors and defend them so if you want to ịchọrọ ibo iberibe go and be by yourself nobody cares but idetin n'afa ndị mmadụ for nothing ndozi ọdịnala bịara ndozi ụka awụghị narị m bidoro okwu ekwuru m maka ụka ekwuru m ihe ndị ụka mere agwara m ụnụ na Peter Peter the symbol of Peter go and google it o the symbol of Peter bụ cross kpọdoro isi naanị and ọ bụrụ na ndị ụka na onwe ha si na cross bụ kraịst ọkwa kraịst ka cross nụ n'ọwa ya bụ consciousness to rise above the consciousness ọkwa ka ezi ka esi wekpọdo ya isi naanị <laughs> werezie kii gịnị bụ kii godo? gịnị ka eji kii eme mgbachi akpọdo cross isi naanị were kii na agụ tinye ihe ọ ọ simbụl ka ọ bụ simbụl a to lock your mind ebe ọ bụ na cross for them is consciousness and the enu cross ebe ahụ Jizọs nọ bụ the head of consciousness where is light where is the brain ewere edebe na were ki tinye onye bụ the symbol of Peter Pope so if Pope the head of the church and the bụkwa the na-ekwu okwu ya nwanne marazie enu na onye na-egwu ibe ya ebe a so ihe a na-ekwu bụ na chọọchị gbachiri gị ọ ya gbachiri unu obi so ihe na-eme ka o ma ọjị na-ata o ha nye bikos ọ chọọchị ka eji wee zụ gị so ị like ọzụ nwa bekee na ndị ọcha ịmakpụrụzi ebe a ọnyanwa bikos iwe nwa bekee na-ewe gị ịmakpụrụzi ebe nke ọzọ mana ọ bụrụ ebe ahụ bụ ụzọ nwanne ime misteki chọọchị adịrọ mma o mana imere mere misteki ebe ahụ azụ well ọ ha anyị na-ekwu maka ya ejene chọọchị eje n'ebe ahụ ka anyị chọrọ onwe anyị akara aka anyị ka anyị chọọ akara aka anyị ụmụ ibe ọ ebe a ka ọ dị ọ dị n'isi anyị wụ mmụọ aka na-asị na mụnwa gịnị wụ mụnwa <laughs> gịnị wụ mụnwa mụnwa ọsị m onwe mụnwa gịnị wụ mụnwa mụnwa mụnwa bụ mmụọ nwa ihe họpụtara pụtara mụnwa bụ mmụọ nwa ị na-asụ ya everyday mụnwa mụnwa ma onye nwa bụ mmụọ nwa ụmụnne o nweghị ọzọ mmụọ nwa ọ kpọbiri ya kpọbiri mụnwa mmadụ na-asị ọ na-achọ ịmụ nwa ọ sị gị ya mụọ nwa mmụọ mmadụ wụ the body and the life you live mma that is when the body become active ịghọtago anyị abazie ya mmadụ mma ndụ anyị na kpọrọ ya mma ndụ the beauty of life ma echi ime ya fa baptizim beauty of life mana the iko coded name ya mma the knife of guide mma the guide the manuscript the guide onye maka a na-ekwu maka ọsọ life bụ something unstable ebe a nke anyị wee nwee ikwu atọ ikwu atọ na-ekwu maka ume a na-akpọ ya ume ezi nwa which is the soul agwụ which is the volatile spirit mmụọ agwụ mmụọ is denu ji abụrụzie the body because ji is something unpure poisonous ọ bụrụkwa ji nke a na-erikịta nke produce na laboratory ji mgbe ndị ochie is poisonous only the transmutation to eat it because of so many ingredients o nwere that is mmadụ mmadụ dị so powerful but you must guide you must guide the mind so that ị nwee nwee ike ịpụ ụzọ ịbara ndị be unu bara village unu uru bara obodo unu uru nwanne nke dị mma wa ọdịnanị ọdịnanị ndozi ọdịnanị nke ezigbo onye nke nna nna gị ha mere maka na ndị Igbo ndị ọcha mere anyị ihe ndị ọcha mere anyị ihe ka na agadi nwoke nọ n'ala Igbo ghọsie ọjọọ si n'afa Jizọs ana m ekwu ya otu ọ dịghị kọmọn nwanne ọdụtụ ihe a na-ekwu adịrọ kọmọn ama m orukwe 5% ndị Igbo maya. agadi nwoke wasị ọjị na ana Igbo si n'afọ a Jizọs ọ gosi na e nwere ihe furu go to your village a sị the oldest man n'ebe ahụ eh, history go to your village ask oldest man n'ebe ahụ history of your place jee jụọ ọ ga-agwa gị ọ marọ ekwena ihe na-akọzi so ihe a bụrụ ihe midia ọ na-ekwu okwu ya ebujebe obi. onwe onye ọbụla chọrọ ịma ihe anyị na-eme ọ dee mbọs aka akparịa nkata kọọ ezigbo akụkọ nke a bụ na a na-ezi ozi ọma ka a na-ezi ndị mmadụ ka a kwere n'ọdịnala Igbo na ọwụ ebe ahụ ka ndụ dị na ọ na ụka ọ bụghị na spirituality ọ na religion nọ nọ ndozi ọdịnala ka edozie ọdịnala Igbo anyị ka ọ bara anyị uru asị m udo dịkwara unu ụmụ ibe ka ọrịa ka anyị si wee kwu sigobụnụ nye anyị midia ihe anyị chọrọ midia wit midia ya agbaka ụwa niile ka udo dịkwara unu